ka m kọrọ gị akụkọ otu m si wụọ ee Chineke somebody na 2020 sorry omenala Igbo akụkọ a ka mma ọkụ ụtọ ma akọ ya n'Igbo because o some things English na-aga akọbalicha so ee eh, ihe mere na 2020 2020 chiri m ọnụ n'ala ma ha na-asị 2020 na-enye m kọnkịrị ka m taa It was not an easy year. Hapụcha ihe a na-epostu na soshal media corona ee, eh? m korona Chineke ekele dịrị gị mana corona kpọchiri m ụzọ. Ekwesịrị m ịga rezidensi abụọ. Ana ma this kind of thing plan echala otu ishe eh, epepe ndị mmadụ with your Instagram pictures and then the week m kwesịrị ime travel mgbe akpọchiri airport. So the team just scatter like uh, scatter my plan. Oh, dịrị Away uh, uh, apart from maybe ọnwụ daddy m, onwe ihe na-ewutere like that or apart from the time I had to write jam again after having passed the first one at 17. This was just one of those defining moments that really Oscar <tsk> Dada. But apart from that, eh, o nwere onye mụ na ya nọ na-akpa aga m akpọ ya relationship oh, because thing ọ nọ like bread nọ n'ovun na-ebeki ka ọ wụọ relationship be before ya ọpụta na oven ya ọgba ọkụ <laughs> so anọrọ m onwe m oh. one day then <tsk> one thing one thing na-eme ma bido na-ajụ ya na ihe nke mụ na gị na-eme ka ebe anyị na-aga so bido kọwara m na agbara nnụnụ nne efe so that period dị too shaky for us then n'ime abalị one day ebe tu <tsk> <laughs> ya wee fụ mkpọm sị ucheọma mana gị na onye gị na ya na-akpa kpọọ gị fu name ma bifo a ga-akpọ gị babe kpọọ gị <laughs> anakọtakwa oge uche ọma gị <laughs> mara ha abụ ekpere <laughs> so n'ime abalị nọ n'ehiri ụwa m ọra ya m ọma ihe a mụ na gị na-eme enweghị isi achọrọ ọma ịkwụsị but anyị ga-ka enyi n'ime obi masị mba ana m eme dat na-apụ gị apụọ masị mba I declined the offer for friendship a na-ekwu na ihe 2020 mere m concerning corona and the missed opportunity nke a bịa dakwasakwa ya that night I cannot forget akwa April 11th 2020 ka m nwetara that phone call scatara everything ọmasị mba m ga-eke ajị n'obi immediately that phone call call tụrụ I had two options to grieve and to listen to sad music or you know to face the whole situation squarely ihe mere nwaji ọsụgbisi ikpe na bed m n'akụkụ bed m si chineke ụwa niile agharala m ọsọ mụ na gị na henceforth eh aga m aga ebe ọbụla ị na-edi iwu aga m ekwusara onye ọbụla okwu onye na-edi iwu kwusara okwu <laughs> <laughs> aga m slide into any DM that you're not sending me into like mana ihe a Pita ọ na go bible Baịbụl ị ga-ama akụkọ Pita Pita say Master, I have toiled all night and caught nothing, but nevertheless at thy word I will cast down my net. I'll let down my net. You know, I came to that point like agbala m mbọ onweghị gasị na Uchoma na-agba mbọ Uchoma Uchoma hustles Uchoma Uchoma tries to do her best but at that point everything just onwekwa oh, ihe oh, oh, nwekwa ihe na-emeke sense masị chineke ok maybe ihe akwa invitation to have a deeper work with you rather than you know turn this pain into anything that this period i feel my most broken mụ na gị ga-enwe mmekọrịta you're going to be my new boyfriend no more aghụghọ no more ị na-aga chọọchị gị na-eme ihe ọjọọ no more like m ga-efesi gị squarely na otu my work 2020 she daba and eziokwu ihe ahụ mere ma opportunities m lụzuru ma oyim hapụrụ m ọfọma oyim ọwa oyim ọzọ no my oyi is in my future all things are passed away <laughs> so everything that happened appeared. period me I, my Hannah, Becky I prayed my brains out with, with within that period. na pcs because akwa you can cry na ibe akwa na-eche ihe ọbụla so efili down otu ihe in the past or where I would have been if not for corona ọ chọghị iwute mma ọsọ kpee ekpe ekpe m ga-anọ like this kpee ekpere 2 hours straight 2 hours m na-ekpe and ikpecha like this gị just feel dịka ịma fon achaji mara achaji ma so that ekpere e ọkwa grandmothers na-agụ ekpere wụ ngwọrọ na ekpere na-awụ ọkụ hey mgbe ọbụla m just naturally feel it down like this eh? ma just kpe ekpe ekpe ekpe ikpecha like this ntutu nọ gị n'aka just kwụrụ get recharged how would you feel heartbreak when you're like i'm not saying no that i feel him yeah i feel kwara m ya but sometimes nakọtara this just dey overwhelm mmụọ ga-ada mba you just cheta ah chineke is my new boyfriend now why am i feeling like this that is how this whole chineke work started though. and this is 2021. 2021 I got the sharp because mom ekpere since March. I wanna make my birthday. I was I should have left something now. I've left something. 2020 got the sharp. Oh. I need to reap the harvest of all the prayers that I've prayed, and I'm still praying. Sir. So, mama ain't ihe go here but ọ na ị na-agabiga somethings na-akpa ekpere onye na-awa ọkụ anyị na-ekpe ekpere gị just dowe aka gị ọcha ma onye na-ekpe ekpere gị na-aghọgbu mmadụ gị na-atụ ashị gị na-eme ihe ọjọọ mba kpee ekpere just dosa anya gị on the prize like gbaghara ndị niile kwesịrị ịgba biko ike ekpere na-ekpere gị na-ebia grudge mba ị na-ekpe like gị na-agbaghara and icheta o mee gị n'obi dịka ịgbagharabeghị onye mejọrọ gị na kpaa ahụ onye ahụ n'ekpere call the person's name na-ekpere sị ọ ga-adịrị gị mma ihe ọ bụla ị metụrụ aka ọ ga-awụ ọkụ ụzọ gị ga-adị smooth ijọs na-agọzi onye ahụ n'ekpere ma ọ wụ ya ekpere gị ga-awụ ọkụkwa ahụ na mmata ihe onye ahụ mere gị ma ọ gburu gị ma jos gbaghara because you can't come to equity with unclean hands now chineke karịrị equity ekwesịghị mgbe ahụ obi gị adịla clear ịtụkewalụ ha ịtụkewa but then ị ga na-ekpe gị kpere onye ahụ ndị niile mejọrọ gị a eh, eh, time will come you wouldn't feel them so heavy in your heart anymore maybe major gị sef maybe ọgwụ a mejọrọ onwe gị because in my own case I wouldn't say name emejọrọ m I think I, I put myself in a bad situation and I just had to reap the fruit of my own labor. But I took the time to forgive myself. M just nọkọta at ike m na-asa like hey ọnwụ na ịma ị gara ebidokwa ahịa ama just say I forgive myself. I forgive myself. Uchoma, I forgive you. You did not know better or you you took a bad risk but I forgive you. It took a while to forgive myself. Ma ọ na-akadị izi ya ee eh, ịgbaghara onye ọzọ karịa ịgbaghara onwe gị bikos ị ga akpọ onwe gị mumu ịhụkwara ịhụrụ ihe ọjọọ ịhụrụ accident gị just were shi gị etiba ebe it took a while to forgive myself but I did and I'm telling you 2020 eh, a ị ga-adị sharp ma ị chọrọ ma ị chọọ you have to be sorry 2021 you have to be sharp oh. because kemgbe m kpewara ekpere since since March ah chineke you have to well i'm not even in doubt that chineke na-aza ekpere chineke na-aza ekpere so to encourage you ụmụnne m na ụmụnna m na-ekpe ekpere nụ ọ ga-adị mma kachifu.